ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne unu nwoke obi chukwu tony ebere chukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime ngalaba nke naijiria n'ime olọgwu eru nke dị n'ime Ibadan na yo steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka amara na nke chineke dịrị unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ akwụkwọ jenesis akwụkwọ nke mbụ nke akpọrọ jenesis isi nke iri na asatọ ga-agụ amaokwu nke iri abụọ na atọ wee ruo na iri atọ na atọ jenesis jenesis isi nke iri na asatọ isi nke isi iri amaokwu nke iri abụọ na atọ wee ruo na amaokwu nke iri atọ na atọ ọsị ebraham wee bịaruo nso si ọ ga-abụ ezie na ị ga-ekpochapụ ndị ezi omume tinyere ndị na-emebi iwu eleghị anya ọgụ ndị ezi omume abụọ na iri dị n'obodo ahụ ọ ga-abụ ezie na ị ga-ekpochapụ ebe ahụ ghara ịgbaghara ya n'ihi ọgụ ndị ezi omume abụọ na iri nọ n'ime ya ya bụrụ gị ihe arụ ime dịka ihe asị dị ime ka onye ezi omume so onye na-emebi iwu nwụọ o wee bụrụ na dị ka ndị ezi omume si dị otu a ka ndị na-emebi iwu dị ya bụrụ gị ihe arụ onye ikpe ụwa niile ọ gaghị eme onye ikpe ụwa niile ọ gaghị ime ihe ekpere n'ikpe jehova wee sị ọ bụrụ na achọta m n'ime sodom ọgụ ndị ezi omume abụọ na iri n'etiti obodo ahụ m ga-agbaghara ebe ahụ niile n'ihi ha abraham wee zaa sị biko lee ejisiwu m ike ịgba onye nwe anyị okwu mụ onwe m nke bụ aja na ntọ eleghị anya mmadụ ise agaghị adị n'ọgụ ndị ezi omume abụọ na iri ahụ ike ebibi obodo ahụ niile n'ihi mmadụ ise ahụ na-adịghị ya ọsị ngaghị ebibi ya ma nchọta n'ebe ahụ ọgụ abụọ na ise ọ kwa ya okwu ọzọ si eleghị anya a ga-achọta n'ebe agaghị achọta n'ebe ahụ ọgụ abụọ ọsị gaghị eme n'ihi ọgụ abụọ ahụ ọsị biko ka onye nwe anyị ghara iwe iwe dị ọkụ ka nkwukwa okwu eleghị anya agaghị achọta n'ebe ahụ uru uru na eri ọsị ngaghị eme ya ma nchọta n'ebe ahụ uru na eri ọsị biko lee ejisiwo m ike ịgwa onye nwe anyị okwu eleghị anya agaghị achọta n'ebe ahụ oru ọsị ngaghị ebibi ha n'ihi oru ahụ ọsị biko ka onye nwe anyị ghara iwe iwe dị ọkụ ka m kwa okwu naanị otu ugbu a eleghị anya agaghị achọta n'ebe ahụ iri ọsị ngaghị ebibi ya na ihe iri ahụ jehova wee laa mgbe ọ gwabisiri ebraham okwu ebraham wee lata na ọnọdụ ya ka chineke were ebere n'afọ ọma ya gọziere anyị okwu nke a nyekwana anyị nghọta pụrụ iche ka o si kwesị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen dịka ka anyị malitere metụ ntọala ekpere na izu gara aga anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ji jụ ma ewere isi okwu ga-abụ ụdị ekpere abraham ụdị ekpere n'izu gara aga anyị fụrụ maka ụdị ekpere nke hana mata anyị tọntara na ekpere bụ ụzọ esi agwa chineke okwu ụzọ anyị na chineke ndị kwere ekwe na chineke si akparịta ụka ma ndị mmadụ na chineke si akparịta ụka na-akọnye ahụhụ nna na nwa na-ayọkwanye enyemaka site n'aka onye pụrụ ime ihe niile na-abịakwanye na mweda n'ala iji wee gosi na anyị apụghị inyere onwe anyị aka bịakwa na ịyọ nzọpụta n'ihi na anyị apụ mmadụ apụghị ịzọpụta onwe ya anyị wee na-agbajekwu aka onye nzọpụta nke ụwa n'ihi nke a anyị wee na-eleba anya ụbọchị nke la na ụdịrị ekpere nke Abraham kpere n'ebe a anyị matara na ndị bi na sodom na gomora bụ ndị na-emebi iwu na ndị na-eme ihe ọjọọ nke na-akpasu jehova iwe dị ka obodo anyị na ụwa nke anyị nọ n'ime nọzi n'oge dị ugbu a na mkpasu iwe nke jehova na ihe rụrụ arụ na ihu mmadụ na n'ihu nke chineke chineke wee gbadata si ka ya e were anya e wee fụ na akwa mbibi na ihe arụ nke na-eme na na na Sodom erugo ya ntị ka anyị e were anya wee fụ ọ bụ na ọ dị etu a ka na wee kpochapụ obodo a n'ihi na Chineke bụ onye na ekpekpe ziri ezi na onye ezi omume mgbe ọ gbadatara ya na ndị mmuzi we na njem nke a ebraham nọ na ọnụ ụzọ ama ya wee nabata ha na be ha na be ya wee kwọọ ha ọbịa ka ọ kwụsịrị ha ọbịa o wee chineke wee sị na ya ama nzonarị abraham ihe ọbụla nke ya chọrọ ime wee gwa abraham na ya gaji imebi um, sodom dịka injinia si wee dị o wee bụrụ na na sodom bụ ebe lọt nwa nwanne ebraham bi lọt wee ebraham wee fụ mkpa ọ dị iji wee kpee ekpere na ịyọ ayịyọ ka chineke ghara imebi sodom maka ihe lọt efu na ihe a na-egosi anyị ịfụnanya nke abraham nwere n'ebe lọt nọ abraham nwere ịfụnanya n'ebe mmadụ ibe ya nọ n'ebe onye agbata obi ya nọ o wee malite ịyọ chineke ayịyọ ikpere chineke ka ọ ghara imebi sodom maka ndị agbata obi ya maka lọt bụ nwa nwanne ya ọtụtụ n'ime mmadụ ime ndị mmadụ a na-afụzi mkpa ọ dị ikpere chineke ekpere n'ihi ndị agbata obi ha n'ihi ụmụnne ha ma ụmụnna ha ma ụmụnwoke obodo ha a na-asị nke na-emere nya mee mmụọ chineke iwe chineke dakwasị ha n'ebe ha nọ ma chineke bibie ha ka ọ bụrụ sọsọ ya bụ onye ezi ome nọnị ma ọ bụrụ sọsọ ya bụ onye ma ihe nọnị ma ọ kwesịghị ịdị etu a chineke kpalitere anyị ndị nke kwenyere na chineke ndị nke anyị nwee ịhụnanya ọbụnadị iji wee na-ayọ tara ndị nke na-amatabeghị chineke maọbụ ndị nke na-afụtabeghị ruo ma chineke ma ndị nke nọ na mkpa dị iche iche ka anyị tinye ha n'ekpere na-echeta ha n'ekpere anyị na-ayọ chineke amara n'isi ha ka ha bụrụ ndị nke azọpụtara zọpụtara ihe a bụ ihe ebraham mere n'oge nke ya n'ebe anyị gụrụ uwe malite ịna na-ayọ chineke gbasara ndị sodom gbasara lọt gbasara ndị gomora wenayo chineke sị ha biko n'ụlọ ezi omume ka ọ bụ ile anya fụ usoro ekpere na biko n'ụlọ ezi omume ka ọ bụ na bụrụkwa onye na-ekpe ikpe ziri ezi na ọ gaghị eji maka ndị na-emebi iwu wee kparịpụ ndị nke ezi omume nọ n'ime sodom n'ihi na o kwenyere na etu ọ o si wee dịgodi na anyị enwela mmadụ ole na ole deni. na-eme ezi ihe nke chineke na-achọ ka chineke were maka ndị a ghara imebi obodo nke sodom na gomora chineke wee si ya na ọ bụ ya afụ mmadụ ole na ole dị etu a na na-agaghị emebi na ji maka ha gbaghara ndị sodom ile anyị fụ maka na ụwa nke anyị nọ n'ime ọ bụ maka ndị ezi omume ndị nke matara chineke ndị nke napụtara jizọs kraịst dịka onye nwanyị nzọpụta na tinyere amara chineke ka ihe mbibi nke karịsịrị ihe anyị na-afụ n'oge dị ugbu a ka jiga dagwasịbe ha ụwa n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata sị na anyị ma bụ ndị nke kwere ekwe bụ ihe nke ụwa bụrụkwa nnu nke ụwa na ọ bụ na ewepụ nnu ewepụ ụtọ nnu na ọkwa ha uru nnu bara ile anya efu na ndụ anyị ka dị mụ ndị kwere ekwe dị ka na-enye ụtọ nye ụwa iwepụ ihe ndị a ụwa ka abụghị n'ihe efu n'ihe bibiri ebibi na-ekwuzi o wee fụ lee mkpa ọ dị ịfụ na anyị na-ekpere ndị na-ekwebighị ekwe ekpere ndị nke na-amatabeghị chineke ndị nke afọ ịfụnanya nke chineke ndị nke afọ uru ọ bara iji wee na-ekpere chineke ị na-agụ akwụkwọ nsọ ya ma ọ bụ ị na-akọwa ụzọ ezi ome nke chineke nye ndị mba ọzọ na ndị mmadụ ọzọ ụdị ekpere aka ebraham mere ile anya fukwozi yogide chineke yogide chineke mgbe ọbụla chineke na-achọ e, ka anyị bụrụ ndị nke na-egbu ikpere n'ala na-ayọ ayọyọ na-ekpere chineke maka ndị nke na-amatabeghị mana ị eme ihe ndị a na ọ bụ na enweghị ịfụnanya nke chineke n'ime obi gị ihe esi anya nwefere anya nke a n'ihi na akwụkwọ nsọ mere ka amata sị na na chineke fụrụ ụwa n'anya nke ukwuu wee nye ọkpara nke ọmụ naanị ya bụ jizọs kraịst ka ụwa ka mmadụ ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi ọ bụ na enweghị ịhụnanya ọ bụrụ na ịnatabeghị jizọs kraịst dịka onye nweghị gị na onye nzọpụta gị ị gaghị enwe ụdị ịfụnanya anwa iji wee na-ekpere ndị ọzọ ekpere ma iji wee na-ayọ ayọ gbasara ndị ọzọ ọ bụ na na nọ na-anụ olu a na ịnabatabeghị jizọs kraịst dịka onye nwe na onye nzọpụta gị ohere a dịrị gị iji wee nabata dịka onye nwe gị na onye nzọpụta gị ka onye ya abụ mgbe iyi esekpụrụ a na-ekpe ekpere ka chineke wee na ekpere iwe fụkwana mkpa ọ dị iji wee nwee ụdị ịhụnanya nke a iji wee nọdị n'ihu chineke wee na-ayọ ekpere nye ndị ọzọ ka mgbe ị na-eme nke a ị ga-afụ mbawanye ụba na ịhụnanya na ngozi nke pụrụ iche ka ọ na-adịrị n'ebe ị nọ na jizọs kraịst bụ onye anyị belata ka ekpere chineke onye nke mere anyị amara ọbụla dị iji wee n'okwu nke a n'oge dị ugbu a ka anyị na-etinye ihe ndị a niile n'ọlụ anyị ga-afụ na chineke ga-emere ndị ya ebere dịka o si kwesị nyekwa anyị ngozi dịka o si kwesị anyị wee ndị nke nọ na nche mgbe niile n'aha jizọs kraịst bụ onye anyị eme matani na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị lif wod redio ministri unu nwee akụkọ mgbaama ma ọ bụkwa na ajụjụ ma bụkwa mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma bụkwa na 08132900111 ka udo nke chineke chesara n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye amen